na ndị fa na-agwa na ndị etiri mkpu a abụrụfa nche niile kwesịrị ịdị na-anụ ife merụnụ ife mee na mee ebe fanwanụ famara odoba esi wee tiri tie karịa ibe na fesbuk bịa na-abara onwe fa mba na-akpọ onwe fa iyi ụnụ anụna ọ ndụ m ụmụ igbo enwe voice note ee eh, biafran son m ọ na-ata ntị arụ nke a bụ igbo mmadụ ebubo onwe onye ju na mba m ya tinye ka ọ kpọọ na fon amarazi m ife na-emenụ enwe onye ju nọmba m ya tinye Ebonyi mere alụ Ebonyi son ọka mana ikpo n'igwe enwe onye ji fon nọmba m ya tinye onye ọbụla na-apị rọf ka ọ na-adị ibie na aka ga-apụ na apụ na rọf na-apịa mgbe ọbụla na-adịgide ọ dekwara ebe a adị na amara m ife na-emenụ ọ dịkwa adị na ebe a mara m ife na-emenụ a sị gị pụọ apụọ na fesbuk inwe ike iji nke anyị jibe mana pụọ apụọ mkpatakpata na fesbuk irefechi ya na 18 iwe batakwa ọzọ nwee ike igwe mee ya otu a pụọ apụọ onye ọbụla na-apịrị ọfụ ọ na-adị ibi elu egere m voice note agacha gacha voice note a mba ka bụ mmadụ igbo mmadụ ibubo ife a ka a na-asị agba na-ama asị gbagide mmadụ ibe gị agba na-ama asị gbagide mmadụ igwe gị pụọ na fesbuk kpatara ka ị na-echeta azụ maka na voice note na ọrụ ka mmadụ igbo onwe ya egbe n'ụkwụ ịpụta sị na mmadụ mere ife ọ na merụ obogodo egwu ka iji egwu obogodo ife dị otu apụta ị ga-ama na ọbụrụ mmadụ niile ga-ekwe n'egwu ụfọdụ ga-asị na egwu egwu ka ị na-egwu ụfọdụ asị na ọbụrụ egwu ọkacha njọ ọ bụ na ewepụtachọrọ ife niile anda gwagọ m unu wee sị abịa na voice n'otu onye ọbụla ga na-adị chiafụ maka mmadụ chọrọ ịrụsa gị ọ je wepụta obere wepụta obere bute n'iru akwụkwọ ọ ya na-ewepụta chapa ncha so onye bụ ife mee n'ebe Ebonyi sọ ndụ ewepụtara obere obere ewepụtara na-ata ntị arụ mụ na onwe m gere ya sị mba ị na-ebozi mmadụ ebubo na onye ji wee mee gị gịnị ikwu ibe mmadụ mee nke a dị nọma mana ibo mmadụ ebubo ajọka egwu ka iji egwu mana ife ikwuru na ya bụ ife onyonyo na ọjọka adị m ala ka ndị na-eburu voice note onye mana m egosila mgbe m na-ekwu okwu ọ bụrụ na ịbata ijiri aka gị gwanye ya ka ndị mmadụ nụ ebe Onsod kwuru arụ n'ọnụ ebe Onsod kwuru arụ n'ọnụ ebe Onsod na-egbo mmadụ egbo mmadụ ji wetụba mmadụ ime wee sị na onye nwa ji ije wepịa wee nwụọ nke a bụ na okwu dịka okwu na-ata arụ kwuo okwu na-ata arụ ịgbazi ahịa ịpụtazi akwụ efe dị otu a maka mmadụ ụfọdụ ga-ekwe na onye mere ya n'eziokwu ụfọdụ asụ na onye mere ya n'eziokwu mana ọ mma isi na-egwu ka ị egwu egwu egwu and onye ọbụla ga na-adị kịafụ onye ọ na-esendịrị voice note maọbụ onye na ya na-akpa ife dị aṅa enwe ndị na-achọrọ ịnwe ichibia onye nọfa n'akụ ka ndị mmadụ wee fụ ọ bụ ezigbo mmadụ eziokwu ka ọ maka onye wepụtara da voice note ka ọ tụchara ife and ọ wepụtara ya ka ọ ya ka ọ zọọ gị ndụ mana ọgwụ akwụri ọnụ gị dị ife mana ọ ya ka o tipịa gị o ya ka o gị a ka ọ dịchara ife o jikwa adị mma extend arụ mmadụ ka o n'otu dị ya na ị gbaa mbọ ka ịfụ na gị nwee dere itiro nke gị ee ngwa kpọọ na WhatsApp kpọọ na WhatsApp Ebonyi Song okpiko ka nọmba eche ma pin nọmba WhatsApp a ee na ede nọmba ebe Ebonyi Song chi ya vidiyo ahụ ka ndị otu gị fụ ya maka ajụjụ mma ajụ gị ebe a fanidi ịghọta ife na-eme a na-eme hapi modas nde nwe onye jụọ gbara nze ka ọ ga-ekwe ome nwa na-enwe nne enwe nna a sị m ebonyi nya kpọọ nọmba m ka m na-ekwu ka m tinye nọmba m ka ọ kpọọ na fonu ka m jụọ naanị ya ajụjụ kwa voice otu a bụ ya nwanwe a ma ajụzi ya ajụjụ Hmm, a na ya ajụ onye mara apịrị ọfụ ka ọ na-adị ibi elu Ebonyi sọ Ebonyi sọ mọdụ biko gbanyụọ ebe isi ege m ịghọta ok agbanyego m dị ok m afụrụ m voice note gị ị nwere the full voice note gị ọsọ nke a ịfụ gị nwe um, amara m enwe nke mmadụ sendịrị m mana dawa bụ ezulu ezu ya ka m ji wasị gị na ị nwere the full one isendị ka nke obere nwe ka ị nwe ah, ah. ịma na ihe a bụ na WhatsApp group ebe ihe a bụ WhatsApp group ebe grup ebe ema ndị niile memonetize their page hmm. ebe a ka anyị nọ that was last year november 20 last year november 21st of november last year 2023 hmm. onye ọbụla na-apịrị ọbụ ekwara ka a gaghị pụọ na ya eh, na-aga n'iru na-aga n'iru mana gbuo ya nke nke so ọ mgbe anyị mere everybody demonetize na page ya last year. Hmm. So, so we will all to so one man, oh, one man, nobody group. We are basically now. Since they make a demonetize, abandon monetize back. And when it's going to go views, I am going to take one thousand views. Okay, problem. If I am in, I can't even take views. In form of joke, joke, or play, play, because the group is like a family. I'm going to group ebe sometimes I na konko eri there. People are na egwu, egwu chakwa egwu, but not there. So the man kwuo na one girl a na-akpọ blessing so yes the only way na bụ ikwu ikwu ihe nwere sense something that is no good nakwu ya na-enye views online ịbakwube Jesus I love you ihe do good nobody go listen nakwa mgbe i kwuru ihe m dị anya then one man pụtaje kwube okwu sị oke na ya ma na onwe ya ga-asị na odimoje kpọrọ ya ntu n'ike ịmago n'ihe egwuregwu o hmm. meje na note meje no go church all the whole voice note i screen record everything and keep it i have everything if you want i will send it for you for your whatsapp all the whole voice note. Mm. so kain kain eme dey tell uh, jepak was there that day ọnọkpata because jepak is una the group mwa ọnọkpata the group other people ọnọkpata the group so kain eme that jepak bịa kwuo nke ya si na oke ka ghara ikwu nke jepak because I'm no good. kwuo nke gị nwa nke gị nwa nke gị nwa. so jepak kwuchie ka o kwuru nwa nwa nwa mbụ so oke na ese gbadoro jepak ife dịzi bụ na mụwa ga-asị na gị na gụnwa jepak and gị na ebuga obi tụrụ nwaanyị ime mana ji ime ya abọshọn ọ mụọ everybody mụọ m jepak gbasị m ikwuche gwadị gwadị dị ten years imprisonment na mma emitikwa Matias Ezeaku na sel mgbe anyị mara mgbe mmerimata sasa akareti mm. so mumkuche kwa nambe vitu kama tatu sasa na na na selo that you no bring food for me in form of plain jokingly you know ya, yao nothing much my, brother inside that whatsapp group since last year november twenty-first almost three years so i wonder why ofonye ga-akọpụrụ ya dị achọrọ m ịmụ onye isi m akpọrọ mmadụ afọ ofonye ga-akọpụrụ ya dị and also two people being in na that group na support Tondo Zion full chest na be anything may they will be the one to defend them two people akwa that is my life mba agwụrụ na afa bara uru ị ma na egbekwana iwe gbekwana m ụzọ si na m na-ewuru ma neked na mụ wife ụmụ m ga asa arụ nọrọ ebe a do one girl mom say that one no go trade though everybody don show his her nakedness na facebook na that one we no trade i say okay no problem then ọma sị na jepak and eh, eh, ebuka obi since jepak eh, bụ ebuka obi boy na that group jepak is there so if i wanted to do anything am will i say idebe jepak na anabụ ka mara support ebuka with his full chest ọdị mmago na kịta anyway ee ebonyi sọ dị ka nkọwara gị mana eh, nke bụ eziokwu bụ na ikwuru ya ka egwuregwu ka isi wee kwuo anọrọ m na the WhatsApp group amara m ife mere ebe a ị ya ka egwuregwu mana mgbe dị voice note pụta pipụl afọ ya ka egwuregwu and ịmakwara ndị be anyị nwee ndị na-abịa ekwu ụdị ife dị otu a wee kwugide mmadụ ka ọ wee na-afịọ ama m ị na-aghọta enwe e ndị be anyị na-abịa kwuo ife dị otu a kwugide mmadụ ọ gbasara ọfa ka ọ na-afịọ ife kacha mba bụ ka fa na-enwe followers na-enwe ego ma ọ bụ ndị peji dị monetize mana nke bụ eziokwu na that voice note that voice note dị bad and sọsọ eh, otu ịnọgịda eh, agbụrụ nkịta kịta nwa jee ụlọ ikpe sọsọ ndị ga-epruvu ife i kwuru adịrị otu a very good lawyer ya na ndị nọ na the WhatsApp group asị mba na akwa egwu ka onye bụla n'ebe a na-egwu ndị nọ WhatsApp group testifara anyị kwara na ife abụ egwu ka ị na-egwu dịka esi anwụọ don't don't worry worry ị na-aghọta I drop go voice note. So more any now you put at the voice note. Anybody, even when the owner of the the owner of the group, the WhatsApp group, lock I head today. So, more, some anybody, some more anybody, anybody there more, anybody form more, whatever, whatever. Someone not even know anybody that may marry. All of them will come there. Uh, uh, maybe the WhatsApp group need all of them. They will play everything. They were their life. Everybody. Eh, man, I can't do it. That voice note, what? ọzọ nke afọ anyị gere pere mpe ka ị nwere ebe ebe ibido n'isi wee kwuo ya otu o wee kwụsị ka ọsọ ọsọ da patikụla chọt wan ka ị nwere nwunye na ịchọ ihe o ruru more than eight record everything is like more than 13 minutes ebido m n'isi ka dị njakịrị chi wee bido a ama njakịrị and I e recorded everything I kept it everything e m ịchọ e ee nke bụ eziokwu na-asị ka ekwu eziokwu kwupụrụ ana ịma na voice note a na-ajọka voice note a na-ajọka maọbụ maọbụ aka ọtụpụta obere ife onya ka m ji okwe ndị mmadụ na mana mana isend voice note mana Facebook enwere vidiyo ị ga-emecha otu a ọ bụrụ na trọs chọọzi da ife ikwu na da vidiyo na obere egwu na-atụ gị na nsogbu ga-apụta idelitiri vidiyo abụrọ the best thing ọ ịchọgodo iterich ya na Facebook download onye ka ọ dị na fon gị ọ ga-abụ nwa ka mmadụ si jee kọtụ pụta obere ife na ya wee were ya wee jee gwabe gị ikpe na kọtụ ịgwafanekwa na otu isi wee kwene kọtụ mana ọ bụrụ na iterich go nke a dị na eh, peji gị and download ya onye na-ewepụta nke a na kọtụ si na efi ikwuru nwe eze na ikwuru nke a ọ na ikwuru nke afta that mana otu na inwe the voice note ma na ịka na side but even ekwu adọrọ mma ịmụrụ enwe ife na-aza sị sọsọ bụ nwere ichegodi ichegodi sọntin like min kwa na ị ga blackmail m sọsọ ichegodi ịnọchọgodi the tin kwupụtagodi ekwupụta sef adọrọ gud. sọsọ ịnọchọgodi ya kwupụta ya in public ọ dịrọ good because enwere statement ị ga-eme ka ọ bụgodị ebe a na-egwu egwu enwere ife ị ga-ekwu onye nọ na-apụgasị fụ onye dị otu iche ife dị otu eche kwupụta ya na kwa na ife kwajuru ụdọ na osibe ike na onye dị otu a ga-eme nkwu ya omin adịbe na akawa ebe esi na n'ibe na-ekwu ee mana nke bụ eziokwu na m abụrụ onye Igbo, mana eji anam m kọt many times na m ejebe kọt ejigo m kọt ọ go iri ibere ka 20 times mụ akwụrụ na ekwugheri bịkọt mụ ya mana nke bụ na m ka ebuka obi ya bịa ebube dis case ọ eme investigation and ọ mee investigation ndị Zion anọ n'ime the group ga-agwa ya na-egwu ka ị na-egwu so to me ọzọrọ m ka ife achụ na anything a ga-abịa ka otu ebukobi na ebukobi Obi too big for such ịbịa ma ọsị na nwa akụ asị na gị jebe to me 100 percent ọdọrọ nke onwe kot a ga-eje anya akpọ gị je but the the thing there bụ next time be careful next time be careful ịma na eh, nna na-ekwu anọ na mm. I'm a full fledged man so anybody wey try onye eh, ntị eh, na calm down. He invited me, calm down. Mm. He put up a court. I will play the whole voice note. Everything is there. Ndị ekwulezi ya ndị ọzọ ndị ọzọ nke ndị ọzọ kwuzi ma ndị nke a na-asọpọtụ Ebuka Obi nke ha kwuru de ana George na-anụkwa ma nke ha nọkwara bikos ịma ọ bụ na mba ajọ mmadụ mma eweta nke onye ndị ọzọ ndị a na-asọpọtụ ahụ wee plezie there, play my own mezie vidio kile the thing si dekwa nke ndị ọzọ kwuru here. but I don't have to do that because I don't betray people that WhatsApp group is like a family something Mm. Me our privacy, we discuss the end there. sometimes I now call my onye nke a ga-arapụ onye nke onye nke dị onye nke aka na ụmụnka nke ya when we discuss it end there. So anybody chi ime m arrest come and arrest me ebe m bibu na onwe road back of Ebonyi eh, back of old government house you come down you serve me paper nga zara ọnụ m. Ebe nso Tobi ọ dọrọ m ka nwee anybody na-eme anything about the the voice note because mmadụ ime anything about the voice note dịka ka isi wee kwu ọ bụrụ ọsọ ọtago tinye voice note na na dabris anyị ote voice note niile and onwee ife dị na na mmadụ na mmadụ na-egwu egwu ọ nọrọ nkịta even a manager of a company gị na mmadụ a na-akpa nkata esi na manager of a company baa na idiot amarọ m maka baya because baya iwu ada alụ ọrụ mana ọ bụrụ ife dịka na Europe na aka mụ na gị na-akpa nkata na fonu anyị na-ekwu okwu si na ọ manager baa na idiot na ọ mara ife irekọdụ godi dị tin were ya wee jee gosi the manager the manager n'ọrụ the manager ga-achụ m n'ọrụ ma ọ bụrụ face to face to him gwu ya na ọba idiot mana ọ na mana gị na-akpara onwe anyị private nkata nsị na manager ba na idiot irekọdụ godi egosi the manager na Europe can sack me the only thing ga-eme ya bụ o oh, otu aka ka a gbara nze si na abụ ma ana idiot ọ chọgbazi anyị na-ewu oge jụna arụsa alụ ana mana ọ bụrụ na ị the voice ebe mana gị na-akpa nkata irekọdụ m kwuo the manager nwere ike m because ọ bụrụ nya maka mgba ọ mụ na gị na-akpa nkata if I my own opinion about it mami na adịbe na akawa so otu ọ bụ na-egwu ka isi na isi agwa egwu and ị nwere evidence gosi na iji agwa egwu egwu the only thing dịziara gị bụ ịdị mụọ kiafụ and the mara na the people bupụtara the voice note ebupụtara the voice note kaba zọọ gị ndụ fabutere the voice note kaba tipịa gị because ọ bụ na fama na-eyi yes n'eziokwu ka ị na-egwu na-egwu ka ị na-egwu n'eziokwu gịnị prọntụzi ife iji wepụta ụdị vidiyo dị otu and gụọ na onwe gị ka mgbe gị ebe gụọ na gị na wee mekwa mistake gụọ na onwe gị mana enwe ndị nọ na grupu a fụrụ onye dị otu a n'anya so ị na-egwugodo egwu anything na na ikwuru about that person mara na those people na one day na fa ga-eyuzu ya against you you go fa na-edefend ọnya nke a ọ ndebe anyị kịta ka ọ dị azụ awụnugo m ndebe anyị si voice unu eh, otu unu na-ese ndị mmadụ be careful what you send and abịa na nke phone call mbọsị ọbụla gị na mmadụ na-eme phone call ọ bụrụ na na-ekwu maka mmadụ onye afọ ada ebu intensifi ị na-ekwu maka mmadụ onye afọ na-asị hmm, na awa ahụ amakwa m na o mere ife otu a ma na ọ nwee ike na the person ebidogo wee rekọdụ bagị gị bikọs ọ bụrụ otu aka gị na ya na-esi ekwu m na-agba asịrị maka mmadụ Mgbasa ọ onye gịnị ya na-agba asịrị maka mmadụ wetuziri onu ya ị na-ekwu ọsị hmm, na awa ahụ amakwa m na mmadụ na-enwe ike obidogo bidogo rekọdụ ba so ebe mere o ji emedatị mgbe ọ ga-ewepụta the voice note ka anya nwa ya ikwu ajọ okwu na ya ka ọ bụrụ na ọ na-eme hmm, na wa o nwekwa aka ụwa do ifu gị mana ọ bụrụ na o jiri ise ma na-eji ijiri ekwu ekwu ọsọ gị na-eti mkpu na-ekwu bikọs ọrụ rekọdụ gị nyanwere onwe na-ekwukwa batịn na batị ọnya gụwa na-ekwukwa batịn mana mgbe ọ bụrụ ịfụzi nọọsụ ọsọ gị nwa ka onu gị na-arụzi enu onye dị otu a na-ekwu ebe na nsogbu dị ee geenụ ntị ka m gwuru ifuru otu ọmụba agwara nze adịmadị praị mmadụ na soshal midia ofu vidiyo ka m na-eme mme ada vidiyo emego ọ gị wepụta my placenta mbọsị amụ m bịa postuo na Facebook kwuo dị ụlọ ọgwụ kwuo ebe niile ọ kaara m nwa na mụ agba gbara nze tipịa karịa ịbịa na Facebook ka mụ na onye Igbo na-aba mba na-akọ ọnụ bịkọta dị m abrakmerunwu mmadụ so mụ ịbịakwu maka gị n'ọnọdụ ka na ibrakmer ọnya ka m ji wee gwuru si vidiyo m mee maka Ikenga Uruagụ eh, aside e hot ya na Megizedek ndụmọdụ ka m nyere ụmụnne mbụ midia Warrior so any of them ndị pra the video kpọọ m iyi ma ome gịnị unu na-emetụ ya ka mekpọkọrọ anya ya iku unu dị happy i will not do it fabụ media warrior abụrụ media warrior abịa na ipop ọdụ kafe nwere ọba hand ndị karịa mụnwa so they are like my seniors so enwe m ike ịbịa ebe a ka mụ na fabịa gwaba ka unu nwa unu nwa ma ndị dife ga akatụ ife nne ka ị bịa gerie ebe mụ agbara nze ga na-ekwu maka ịdị otu ọma vidio maka enwetị nsa agbara nze nwere ike ime vidiyo ifụrụ m na-eme kịta dis vidiyo onye ọbụla na fesbuk na-emegoro vidiyo ga mee vidiyo kanta dis vidiyo achọrọ m ịma ụdị insọlt onye afụ nyere m achọrọ m ịma ụdị okwu onye afụ gbara m I will not reply the person agbaghadugo the person before mee mana ebe nso na ị need ịdị very very careful whether joke or no joke ị need ịdị very very careful because that voice note that voice note oh, yes ị na-egwu egwu ka isi egwu but ọ dị very bad ọ dị very bad but the only savior inwe bụ na ọ bụrụ sọsọ gị kwu something like that na o nwegasị voice note juru eju na datin gosiri ife dị otu ọnya bụ the only savior inwe na this case ya bụ the only savior inwe na this case ọnwa anwa abụrụ na this voice note kịta no just mmadụ ka esi gị na mmadụ mee something i wee send ya rịọ mmadụ in particular onye wee wepụta this voice note ọ dị very bad na-akọwa onye kata bụrụ na isend ya just one person na na WhatsApp onye afọ na ịnwero na ọ bụrụ nọ na grupu ebe ndị ebe unu na-akụ ụda aka ka ife dị otu a <laughs> ị mara na dịka ihe onwe ebe na-aza na iji aka gị gwuo wem gbuo n'ime ya na-amanye aka dị mana aka ga-amapụta mana otu ọ bụ nọ na voice note ee eh, na grupu ebe ndị mmadụ jụrụ ka ife dị otu a mee and enwegasịrị nke ndị ọzọ dị onye ọbụla afụ na-egwu ka a na-egwu ọnya bụ the only savior ị e nwere ya but you need to be very careful you need to be very careful evangelist ndị send ya request ka ị bịa ka nnụka n'ife iche ikwu evangelist mgbe send ya request afụrọ m request gị ka ma nke ga ekwebata ihe a bụ na ihe awụla tinye wụọ kachi cruz na-ekwu ihe ma ndị si na ga-asị na Tinubu nke a na ha ma nke a wụọ joking and cracking joke inside a group not one-on-one conversation not like na onye mụ na na-achatị ma ọ na m kwuru jee park na m na jee park na chat ya private no inside group everybody is there or even my voice note ebe onye nwe the group na-aba mba ma ndị nọ the group na-aba mba kekwana onye mere ya ka onye mere ya gọvanọ eze bụ send request ka ịbata bụrụ ọnwa ibe dị mgbe ị chọrọ ịgwa anyị ụtụtụ ọma so anybody anybody na-aga crop to some part of my voice note odoro tv ụtụtụ ọma Olorado give too is part of us for that is part of us. Echetụ eh, obere nwanne nwoke ka ebe chiri gwa na-egbu ya nke nke. Ok, good morning sir. Ụtụtụ oh, ọma. Eh, do afọ m that voice record on a trend mana n'uche nke m lomata na ama na mụ na Bonison na-adụrọ mụ na-arịa akpacha ofu ụzọ mana datin nyiri m ife egwuregwu ama na Bonison na-ekwu okwu ife the thing ji wee bịazi do worse like that because Bonison Now about war sometimes now about war against that minister and onwe first record don't get one minute. o free maybe that war as ịbịa traffic na page here. but on my own opinion that voice record ahụ bụ nsọ a minute. that no matter how much money I draw, hmm. this thing onye post that I suppose post here. No matter uh, that voice record abụ nsọ na adọrọ serious on it no my own opinion hmm. I'm ike ikwu ama na mụ so na thank you very much. ebe ọsọ ife evangelism Mbekwu ọ sị na ọ ma na gịnị ya na-adọrọ na mma bụ that eh, voice note na ọ fụrụ ya n'ife egwuregwu ka ka ị na-egwu ebe ọsọ na uche gị ya adị ịghọta mana biko eh, na enwere ayọ nsị ka njọ ndị be anyị ife a bụ na WhatsApp group ka unu nọ wee na-egwuri egwu obegodi na onye ife a na-enwe m iwe n'ebe ndị be anyị nọ amara m onye mụ na ya dị na mma anyị na-akpa nkata mba agbọ n'afa agbọ afa agbọ n'afa agbọ n'afa nwere ebe nji agbọghị son agbọ n'afa nwere ebe nji afọ ndị likiri ebe ọ nwere nchọrọ chọrọ ịgwa ndị be anyị taata ka m ji eti ife afọ ka m kpu otu a nọ ọ bụ na mụ na na mma ị na m na m gị mụ gị enemi tumoro enweghị ike iwepụta na voice note na-egwuregwu ndị mmadụ maka na mgbe mụ na gị na-eme ife voice note anyị dị na mma so mgbe mụ na gị sebere okwu ọ ife mụ na gị na-emezi mgbe afọ anyị sebere okwu bụ ife mata atụmi ọ bụrụ nke mụ na gị na-eme mgbe anyị dị mma awụnugom ndị be anyị si onye wepụta voice note mmadụ eh, Mr A bịa na Facebook mara na gị na ya na-ekwu okwu na ọ ga-enwekwa voice note gị echukwa na ọ ga-ewepụta nke gị echere na ọ wepụtara nke ọnya na ọma wepụta nke gị nwa ọ ga-ewepụtakwa nke gịnwa nwa dị nọma abịabịa na ọ na-ekwu na aghọta ajọ ogologo m unu onye ọbụla na-ewepụta voice note Mr. A ga-ewepụta nke Mr. B onye na-ewepụta nke Mr. B ga-ewepụta nke Mr. C ọ dị ka ema na asịrị gị na this man na-eburu ego hatụ ụmụ nwaanyị gịnị ya yi ọla aga ọtụ ọchụfuo gị ndị mana ọ na-eme ife a n'eziokwu ife izie na gụwa amakazi ma ọ na-ala gị body the best na ijekwuru this man na ọmemme gị the truth of the matter the possibility na ọ ga-eme gị adịgo because otu um, eh, o si wee brad obi ya anyị ji ewara daalụ so uche onye ọbụla ga-adị ya enwe onye nwe ife ọ chọrọ ikwu okwuo mana Ebonyi son kedu nwanne nwoke so na ọ chọrọ ịbata nwanne nwoke anabatara na ekwesị ga fọs m ya Ebonyi son biko achọ nke uche gị dị ya onye ọbụla na-apịrị ọfụ ka ọ na-adịbịa achọ nke uche gị dị ya that uh, voice note just buru n'obi na that voice note uh, adọrọ mma mbọsị ọzọ a na-egwugodo egwu marụ na ndị gị na fa na-egwu egwu enwere ọsọ ọchị uh, obi because that's a, a eh, out of the of the heart the mouth to speak so nwere onye ma mmadụ isi na ọzọtọ ife dịka ndị psychologist na lawyer ga a kirie gị ebe ị na-ekwu okwu fee wee dịchọ na ife ikwuru na ya out of joke kwe ka m si ka m gwa gị nwanne ọ nwere emega arrest e, e, e, na ịga court iru ebe a ga-asị do you have anything to show do onwe mgbe esu eji ozugbo iru kọt eche gị na prizin a sị gị inwe witness yes by that time ọgo nọ five people ya dị ada almost 50 ọ na 10 people si that wee bịa omepe dị WhatsApp group, oh, a oh, they play. onye nke onye nke a play. onye nke a onye nke na-epule o nwere ike esi dode m gị agwara m 100% na ọ bụrụ na inwecha voice note ee eh, ndị mmadụ ebe ndị ọzọ ndị ọzọ ndị ọzọ na-egwu egwu na-enwere ife jọji ga-eme gị na kọtụ unu na-egwu egwu isoro na ị chọrọ ime ife dị otu a maka ife dị otu a mana oyi mmazi eh, ịmana eh, oyi mmazi ma mmadụ kwuo ife dị otu a ibu na-egwu ka onye a na-egwu ife dị otu a na o nwere ebe o si wee dị ya against iwu nke aka maba akpara nja na enwere ike ipruvu gị 100 mana mmadụ ọ bụla gị na mmadụ one on one na-ekwu okwu na fonu manager unu na-arụrụ ọrụ igwe na manager ba na idiot onye genya na-ekwudachi na rekọdụ onye n'iro na Germany ebe a nọ were ya jenye the manager the manager gecha ya ọmachụnwụ gị n'ọrụ because na isi na ọ na idiot elesi ma ị gwara ya face to face na ịba na idiot mana gị na normal worker na-akpara onwe unu nkata iwe kwue the only thing the manager ga-eme bụ na ọ ga-ewerụzi datin debe na akụ ife na-eche maka ya ị na-aghọta mana ebe onye so na uche gị ga-adị ya ka m si wee kwu ị na-iri ịdị very very careful because the intention gụ ikwu ya the possibility gụ ime ya dịkwa amami na awata. since last year aghọta it doesn't, it doesn't, it doesn't, it doesn't matter what it's on. <laughs> ok the possibility of more people when I'm married, like with my wife and my daughter. Also, so when I'm married, for people, when I hang around, which means I will go there and do interview. with my family. Why about say, oh, that, uh, eh, now, this one, this, even eh, I can do a second. Gikene Chupuga, I'm not living with my son. That's a Gikene Chupugi. na ịnwegasị so many voice notes dị na that same ebe ị na-egwu the same egwu na ọ bụrụ that particular na ọsọsọ that particular one ka ị nwe demand nọ na big mess mana otu ebe na ị ebe ịsịkwa gị na nwunye gị na ụmụ gị ga-agba ọtọ wee jee iwe onye ọbụla na na egwu egwu very very careful because ọbụna ọsọ ọsọ ọsọsọ this particular one na ewepụta na Facebook e send arụ mmadụ one on one onye afọ wee weta this one a big problem ka ọ bụ and ị mana blackmail jọrọ njọ karịa na ị mara mmadụ ụra ọ ka mana gị na mmadụ na-eme argument ị nwa ayọrọ ma ọ pịa ya isi karịa na ị na-akwado ime blackmail nke ya na-abụkwa obere nga mana ife sọrọ gị bụ na ị nwechukwu voice note na phone so the best thing ka ara gị na bụ gị nwee ikweta yes ife a bụ egwu ka ị na-egwu but na dị egwu adọrọ mma finish ọ bụrụ ịdị na-epuruvu enweta m o jere mmadụ eji dị ibe na-epuruvu onwe ya Okay. Okay. Just come Nobody go trace me there. I go I go come inside town do video. When I do video finish, I go switch mm. the hmm. phone, use another uh, account. Okay. Go hide there. They do. Nobody go see me. Nobody. Like use atomic bomb, you no go see me. Because I inside inside village with Cross River and network they there. Me now. Uh, I don't tell my wife. Make it naked. Me I go naked my children go dey naked we go dey back for pos and dem go dey video us i go post am make i know whether and i go make sure say the video reach like ten minutes video no i know i go full get like thirty thirty thirty million views uh, na big money be that o oh. when i wait na go still watch my naked video if my family all of them dey go naked we dey go back for pos. Eh, boy son gị na nakedness every time gị na nakedness nakedness chọrọ igosi na ahụ bụrụ m ya na social media now.

ebe nsọ na nna na ebe nsọ enwere ofu ajụ m chọrọ ịjụ gị maka enwe wọntị na ị na-aghọtara enwe nkwe soro nchọ ịjụ gị ịpụta kịta ee send ya voice note si na ị chọrọ ije gbuo onwe gị ị na ebe m na-ekwu after 30 minutes ị send kwa another voice note si na ị chọrọ ije gbuo mmadụ akpị mana yes ị na ị chọrọ ije gbuo onwe gị and ị na ị chọrọ ije gbuo mmadụ akpị fana bụ abụrụ ofu ndị ọsọ na-enye gị example na akwa ịma na ịmana nke i kwuru about yosef ya na nke i kwuru about mmadụ abụrụkwa ofu ee because na nke esi na gị na famili gị ya eje gbara ọtọ gị na otu unu gị na gị na your family nwee power ije mana unu gbadogoro ọtọ na main road ndị polisi ga-akpụrụ unu because normal unu ekwesịrị ịgba ọtọ ndị mmadụ na-agafe ebe a ịghọta so mana nke a bụgoro your family then nke i kwuziri against somebody na-enwere n'oruru onwe ya na ị ga-eme about that person ebe a ka the problem nọ already so even na that na inwe ya ka njikwa gị na the only thing bụ na ọ ga-eme the team ọ pee mpe dịka ọ dị fecha fecha mara tomio ọdọrọ nke onwe Ebuka Obi ga-eme Ebuka Obi dị too big and o nwere so many things to handle na ma bịa kọba the team mana ọ bụrụzi nke gị bịa na-eprove na na ị kwesịrị ikwu ya ma na ife ikwuru enwere ifeome 100% ife ikwu dị bad just admit it na ọdọrọ mma ị kwesịrị ikwu whether joke or no joke you're dị very simple to get to understand whether joke or no joke ị na ị ga-apụta si na onye dị otu atụbara nwaanyị ime nwaanyị a wee jere ije wepụ nwa nwa wee nwụọ very big offense ka ọ bụ very big offense oke ka m bịa ị ịpụta gị na sị na ị chọrọ ije ogbu mmadụ e nweta information na isi na ị ije ogbu mmadụ so e gị si na igbubere ọnya kọrọ nye ejide gị na esi na bekasị na igbu oke a sị na nchọrọ chọrọ ije mana maka egbu bere pesin asị gị ngwa oke ngwa gị na ya maka na igbu ọzọ dị pesin ebonyi sọ na-eje ego kwanụ aja ego mana ego so many times otu anyị na-esi eche iche na otu esi aja kes ada agba ofu ife nna gwa gị bụ otu esi aja ọji kes ama ijedugo kọtụ bifọ. mana ife na otu esi aja kes yes ya mana ike emebere ya and then eme mgbe ị eme mmadụ ga-ekwu ife na 2014 mee na 2026 maybe na ike nwetebe opportunity or ike nwetebe the right time to do it so you mma ịma desi ife na and ọgwụ ife ọzọ chọrọ ịgwa ndị be anyị akwụfụrụ ife a na-asị evidence evidence dị very important but o depend na ụdịrị ọya inwe ịkpọta church and bail lawyer George amenye opportunity ka o provide other evidence onwe so onye ọbụla na-ekwu okwu yes ị nwere evidence na ị nwere evidence abụrụkwa abụrụkwa all ọ na inwe ezigbo tọrọ ya osiri ike gaa stand na kọtụ na a ga-afụ detin ọ dị ka mgbe Peter Obi na Tinubu na-achọ ije kọtụ Peter Obi na-ebudosi ebute ma TV na-ebute mgbe one of my friend si ya percent George will not allow this evidence Peter Obi na-eweta na kọtụ ọtị m gịnị ka m na-akọ ebe ọ bụ na evidence juru ebe niile nsị doesn't matter o depend na ọya ịkpọta and they depend at the judge imega allow ka iweta the evidence at the end of the day Peter Obi ewepụtara e, e those evidence judge ekpọrọ ọtị m ka nsọ ma nsogbu nsị ejegom ejego m court so many times nsị na m ejego 23 countries ejegom m 23 countries apịago m na court so many countries even ndị nke na-ada asụ oyibo ga-abụ na ekwuchazi ejụọla ya kedu ife ekwu ọgwa gị na ife asị na a ga-eme gị gba aka n'isi odo time a na-abịa ife a ga-eme gị nụrọ so ebe nso na idezi na-etigbu ife niile kịta bụ ọ bụrụ na onwe onye mma na dị ka na na-agụ enọra law school na ịkpọọ ya na fon si ya na ị ife dị otu a kedu ife ọ dị ka ọnya bụ e, outcome ya ma enwe ka ibe so ya dị then onye afenyegoro gị obere ndụmọdụ da damgbu iji your own iji your own wee na ya ife ị ga-ekwu ma ọ bụ ife ị ga-eme mana ọ ya just normal brain eji mụta gị nye na nke jọjị na nke lọya ya bụrụ ofu asịrọ m gị na ị nwere I'm only advising you asịrọ m na ị nwere lọya I don't know your capacity. I've done that already, man. I've done that already, and I've forwarded all the opposite to him. I've done that already. nye ka m na-agwa asọrọ gị na-enwe lụlọ ya a na-asọrọ gị ife na ndị ọsụ na-enye gị an ezampụ ana m enye gị ezampụ bikos otu anyị nwe na-esi ekwu okwu ụfọdụ sef ịbata na kọtụ ka ikwuo okwu O dipendị ụdịrị ọya inwe ga-edipendị ma jọji ọ ga-ekweta ife alọ ya a ga-ekwu na ya niile abụrụ ofu e nwụrụ ya ga-abụ na ọ bata na kọtụ mariet na ọrụ n'ime kọt nwee lọya ga-abụ na ọ bata na kọt jọji ana-echifte lọya ejingo m lọya wee jee kọt n'Europe ebe gịrị ikpe nwe nye aka elu si jọji ifu nwekema na nwekema n'ime kọt a na nwezi ife nwekema na-ekwu n'ime kọt a nna anụ ewee e chift gori the case eh, forward 10 eh, minutes ka ejere isi jọji lọya na-ajụ ọga enwe ife ị na-ekwu na kọt a nwere isi na ọ bụrụ masef njiri aka mbe difendị onwe m karịa agụ tupu e wee mesịa I, I joined the case mo wee change the lawyer so otu a ka o si wee some na-adị strong ga-abụ ọ bụ na lawyer amara iwu na lawyer stand nwụrụ onye overture da the the lawyer so ka m ji akọwara gị biko mana tomi ka ọ dịrọ nke Ebuka Obi ọ ga-abịa ka abịa ebe ikpe Ebuka Obi ụmụ asịkwa asịrị a na Ebuka Obi problem Ebuka Obi bụ ndị pastọ ibi ọ bụrụ normal people nọ na Facebook because normal people na Facebook ru ru 5 million so ọ fight ba case ndị afọ ọ na fight gịrị case ike agwụ mana gụwa bụ so the only thing nna ya do whether you want to accept it or not be careful na if you kwuru the bad for you to even nurture it bịa kwupụta ya tụgbunye ebe ndị mmadụ nọ adịrọ good egwu ụmụ igbo egwu ụmụ igbo ee eh, ya ka m sịrị gị na ife i kwuru na that voice note dị very bad enwere onye ka anybody sị gị na ife i kwuru enwere ife ọ bụ na ọ jọrọ njọ because ife a bụ pure blackmail and na ike emebeghị ya emesef adịsị na-ekwu na ike emebere ya oge enye ikwu gị ya n'ime gị ọ bụrụ ị chọrọ ijegbu mmadụ na isi na iyi ejegbu mmadụ ejide ya gị si na ike egbubere ọnya enwere onye mama onye iziri ya ji egbu ọnya o nwere ịma ma ego gị na eh, ma gị na onye fa aka na-ebiti price oge chi wee gburu gị mmadụ enwere ịma ma onye iyi ziri ọjọọ natabe enwere onye mmanụ so ife ka na-ekpegodi bụ ife ikwu na ike emebere ya eme na esuka dịka n'ụlọ ikwu gị ekwu na ị ga-eme ya ife ga na-eburu gị bụ na ikwu disin na ị ga-eme disin mgbe ị ga-eme disin so mebi na ịka nọ na plan wee ka o wee yie so na ike emebere ya abụrụkwa na o otu nọ kịta na ike emebe something na isi na ị ga-eme abụrụ ejide gị oke a sị na mmeje zuo ori ebe dị otu a ezubedụ m ori ngwacha nụ ka m bịa zuo ori nobody will wait for you ka ije zuo na ikwugo na ihe eje enwe ike ndị gị na ba ya eje zuo ori aka adabe enwe ike unu ebe itubere na percentage enwe ike ọ bụrụ ife dị a ka ị ka na-ahazi enwe ike ọ na sekuriti n'obodo da side na ị na-eche ka ebe niile dị dry ka ị wee tinye isi chọgo the tin mana ofufe mana mụrụ onwe m nke m ji bụrụ mana asị m kwuo mụ ma na-ekwu ka ị na egwu mụ ma na-egwu ka ị na-egwu na the WhatsApp group but who am I? I'm not the one that will judge you any case ma nwa efe mere enwere ndị tụrụ ọbụla mma evughị ama mana mụ ama na-egwu mana ọgwụ a ka ọ dịzie enwee ka ife si wee mee mana ofu ife m chọrọ ihe ọdebe gị bụ Ebonyi son ọ na enwere na-akwụ na-eji nje gị ka na-asị na ife nwere the only thing ị ga-akwụdosi ike bụ na ife abụkwa na-egwu ka ị na-egwu e case ọ bụrụ nke asị ka ị ka ị eh, nke dị otu ị na-eme ịma na dịka ọ dịka ị nwere intention ime ya n'eziokwu ma ịpụta na-agwa ndị mmadụ sịba na-egwu ka ị na-egwu na ife agbara ekwe na WhatsApp group na dị mgbe iji abara na imedite ebe na ma na-egwu ka ị na-egwu mana mgbe ibe na-akọwazi na-ekwugasị okwu dị aṅa e, e, ọrụ ọrụ dị gị na-agba onwe gị ọkpara egbe n'ọkpa enwe enwe efe chi ikwu ọbata gbaja oge na nwa ya apụ ebe a m wee nke m ji bụrụ mmadụ ka nwa mbekwa ihe m na ee bata ọ gaghị biko yiri akwa yiri akwa ịgba arụ nkịtị e na-asị ụmụ nwaanyị na-agba ọtọ na soshal midia bụ ndị men na-agba ọtọ agbakwa na soshal midia enwe ikwu ife dị iche ya na ụmụ nwaanyị na-egosi aha na ike na soshal midia ebe na-agba ofu ka bụ akwa bịa na soshal midia na nwaanyị gba ọtọ onwe ife iche Eh, um, gbara nze good afternoon good afternoon biko eh, that Ebonyi son ka nwa na nye advice hmm. ihe anwa okwu ma na-egwu egwu ma ọ dịghị egwu egwu rụọ amụrụ one ihe formation of character oge nye bench warrant in a court five years imprisonment no option of fine I'm on that one very well Yeah, kpachara ọ na-egwu egwu ya nwere ụdị egwu expensive joke ya dị very careful ịghọtago mm. nwunye ọ bụla oge ga justify ihe a o mere alo o nwere ihe ọ bụla oge ga justify that thing o mere ọ very big big offense ka ọ bụ ọ na-ebuka obi obuka obi nwụrụ taịm nwụrụ taịm because ndị na-akpa ya mgba dị too much nwụrụ taịm ọ bụrụ na ebuka obi ọ na ebuka obi nwere taịm take up this this guy ọmẹsí ọmẹsí ànká àpọtọ ọgá ọgá ọgá ewu ọdún ọwọn ẹgẹ ni life he already defend ọna ọna asi ni ọna asi ni anwẹ lọya kéwòn lọya kéwòn lọya wọn sọgbà jẹ kọta sàn lọya àbẹ lọya gẹ dina ya e e court sef. ẹ wọn wọn nanu na mo ife ikwuru enwe gasị ndị ọzọ na-abata daalụ. wọn si a stop ya stop ụdị egwuregwu ahụ ọ dị very. Ah, ah, onye ọbụla nọ mgbe mgbere ya stop ọ na ma ọ bụ egwu ma ọ na obere egwu nye prove na anything nwanne anyị nwoke bata nnukwu maka nna achọ ịpụ apụ nwanne ụtụtụ ọma good morning good morning ya daalụ biko ị ma na that video eso m na one of the people post to that video day before yesterday so on saturday ọmụnwa hmm. eso m na ndị post to that video because mgbe m fụ that video ọsụkwa na ọsụkwa that video ya bụrụ nke o mere that voice note as long as akọpụta Ebonyi eh, son is as guilty as charged. Hmm, uh-huh, so ihe m na-ekwu mana Ebonyi son dị as guilty as charged because why ọsọkwa ya bụla egwuregwu o e he should be able to know the kind of e na e because why like ihe na-ekwu na Facebook n'ọjị pak mee nke a ke evidence o nwere na Jpac that voice note because ọ bụrụ sọ Jpac nọ na that video na that video. biko biko agbara Jpac afọ ebe a ịbụ na ekwuru na onye wepụtara ya so rapụ nke okwu na page ya ga anyị tiriji nke m na-etiriti ya. ok like alike m ihe ịgwale ya because ịgwale ya na no matter what ọ ihe okwu n'ọnụ bụ ihe okwu n'ọnụ because ịmasị na ịchọrọ iji gbu mmadụ na onye ahụ efu odu aka gbaghị nkịtị na-echetiri igbu ya na police onye na-afụ odu aka na-eche ka iri igbe fọdụ pọtụ ọ na polisi isa ọjọọ dịka osisi ọsọ osisi nọ na egbu ụlọ ofu ebe as long na mmadụ dị ndụ n'ọnwụ ihe chọrọ ime pọ na imebeghị ya eme hmm. adịrị dị ikpe ikpe maka ya because all intended act ka ọ ọha iche n'obi gị mana for hmm. you place of an egwu egwu ide ya kwupụtara aka n ft which na otego aka ọ dị gị n'obi ime everybody na everybody na akụ joke o nwere ndị ji family ha eme content why not you use your own family make content ikwupụta ihe dị gị n'obi na ịchọ iji onye ọzọ wee mee mana na ihe dị mma na ihe ọjọọ onye ọzọ die ya onye ọzọ ama ndị ya na-ekwu kịta mana ihe niile unu ekwu does not justify the act na ihe o mere njọ bụ na ihe o mere njọ hụ ha igwe ọha anọ m anọrọ mgbe ị na-agwa ya and despite the fact ị na-agwa ya si na ọ chọkwaghị ime admit n'ihe o mere like mụ if I find myself in that kind of situation so sie ma na-eyọdaba bụ biko mee na mgbe unu ewe n'iwe mụọ egwuregwu ka nne mana biko iwe n'iwe ọ gwara ncha mụnwe ime like ten videos iyi ụwa sị ha ha nwee ndị n'egwuregwu I will do that show kene that remorse first ka m ụwa matazi oke na onye adịkwanụ na onye akwa na-egwu egwu because you know after the after you know meche he was showing remorse a man that people will not find a way is where yoba ka emelu na ebele mana okwu apụwa iwu okwu nwanne biko daalụ ka anyị nọ na na nwanne m nwoke akwana my family member nna ụtụtụ ọma chineke my brother uh, mụ amakwa n'ihe mee o ji dị ka na-ajụ m n'uche for over two months or heading to two months now because i m had my way the last conference mụ na na hmm. because of ihe ihe onye ndị nleta m gwara hmm. eme kobi kwana end of ihe a niile ataga afọ ya ga adịzi ndụ were ihe ataga afọ ya and ya mere iji wee were the opportunity onye m fụrụ ndị ụmụnne ya n'anya bụrụ ọpọchuniti ma na-etiche aka n'ụmụ okwu ndị agha agha ndị agha hmm. ka e wee kpọghachitekwa ndị ike n'efu but one thing m chọrọ ime ka mata na ihe onye ndu gwara gị m gwara anyị ọ sị na ndị igbo duzu nwa bekee iburu ha n'isi ha asịghị ibutu edewe ha n'ala ha sị ibutu obodo a na-abụ obodo ụmụ anụmanụ ịdị e awa every, everything goes everything goes because nwanne eh, ịgwa ka ewu eziokwu mgbe unu ha ga-adị away ma all these our content creators ma all these our celebrities mgbe ha ga-achọpụta na anyị nọ n'into ọkụ and ọkụ n'ime anyị nọ n'etiti then nkụ nkụ a ga-eji jekwa ebe nyụrụ anyụ dị n'aka ndị anyị and ha ji matches mgbe mgbe ha ga-achọpụta ya ga-adịrị ha na mma because anyị hapụgoro ihe na-achụ na ndụ hmm. most of ndị a niile ịhụ nọ n'ụlọ na-eme this eh, content creator ma ndị pastor ha o because to me ma pastor ma reverend father ha nche hmm. niile they are all content creator to face the life of reality. ewere situation Nigeria dey oil from mụ na na abụ their way ugboro niile anyị jere demonstration ebe niile anyị ji amụchara ịma na isi Germany rute Belgium ị gaghị ama mgbe iji si Germany rute Belgium isi Germany na-abịa Holland ị gaghị ama mgbe isi Germany rute Holland ọ ka ga nọ na Germany ọ ya maka ndị Europe mere ụmụnna nwezuo akụ iro na asị ala ndị be anyị nwere today from A to Z achọ m ịkpọ mmadụ aha m kpọrọ these content creators ọ ga-akara ha mma ha ga most of them were ohere jee gee the last broadcast HOD maazi Chikedozie ha jee chee echiche ha jee chee echiche before ị na-apụta na-abịa eme eh, content creator onwere any of them ji content creator ihe na-eme ndị baanyị today na-eme content creator none onwere any of them ji any of them ji ihe na ihe ndakwasịrị anyị n'isi today na-eme content creator no there is a way even if you don't want Nigeria government to implicate you for whatever you are doing there is a way Igeji wee mee content creator n'isi Maazị Nnamdi Kanu there is a way Igeji wee mee content creator n'isi IPOP. there is a way Igeji wee mee content creator n'ihe na-eme n'ala Igbo today you fụ gafụ you are passing your message without hurting anybody but they have nothing all these ya n'obi ihe a ya ekwugo m ya so many how to build build this uh, useless a build ebe a nke ruta rụta rụta bungalow ah. a fence eh. were eh, china tie eh, china tie maa ya n'ahụ niile pak ya ofu Mercedes ofu Corolla ọ dịghị orugo osimiri ya ọ oh, ihe na-elid ha to this mess a niile ha ncha niile nọ n'ime ya because ịgwa nke nwezi okwu our celebrities nọ n'ito mess ha jụbeghị onwe ha gịnị na-echigbusi the whole the big actors e nwere n'ala Igbo gịnị na-echigbusi ha they never know that the gods of the land is not happy with any of them and the ndị ka ọhụrụ ka na-abanye abanye without mind the consequences of what they are committing idid ihe na-ekpere ha ikpe nwa ghọtara ịwọchi ya nna besi na ma pụọ mbịa ma peji ma pụọ because okwu mụ na na bụ nkwuru ọ bụ ihe ngada tụwa na okwu na na na mba efe nwanne biko enwere efe m chọrọ itinyere gị ebe a hmm. ịma na nke bụ eziokwu bụ na otu a nọ onye ọbụla nọ nọ na Facebook mana ma abịara na Facebook bido kwube na Nigerian gọọmenti ana abịarakwa na Facebook uwe maka maazị Nnamdị Karị ma ọ Biafra ife izi m bịa na Facebook na-emebe gbasara ndị Igbo iwe wee m nwanne m webe kwuo maka Nigerian police mbọsị ndị police gbagburu mmadụ n'Enugu anọ na Facebook for like five six months adị m ekwe ntị gbasara gọọmenti ife na-ekwu bụ otu oge esi wee dịrị ndị Igbo na mma mgbe afọ ana m egote mechin na-eji akwa akwa na-ebunye ụmụ nwaanyị na-akwa akwa na-ajụ ndị mmadụ kedu ife chọrọ ime o ruo nso ndị otu ndị mmadụ abata online mụ na fa na-atụgharụ experience otu oge esi wee dị mma ọ mbọsị ndị polisi gbagburu mmadụ n'Enugu iwe wee wee mgbe na Facebook wee na-ada wee na-eti si na akwa disentị na Maazị Nnamdị Kanụ na-ekwu nke nke bụ mgbe ọ na ndị polisi na-egbu mmadụ ya n'ihe ọhụrụ ịchọrọ ikwu okwu akwa otu a and ọ na-ewute m taa na apụta ụfọdụ asị ga-agbara ntị na-eji Maazị Nnamdị Kanụ na-ekwu okwu nwere onwe ma bife ejide Maazị Nnamdị Kanụ ma kịta eji Maazị Nnamdị Kanụ program nna m abụrụ sọsọ maka Biafra ana m e, eme general program na m etinye ọnụ n'ife niile pages m niile dị dị people can go and verify it mana ụfọdụ taa na afia na onwere mgbe okwu because nwe mgbe nji ekwu okwu biafra mụ na so many people na social media na-ekwu maka biafra emekachago vidio ma mgbe maazị Nnamdị Kanụ ibunu mgbe maazị Nnamdị mụ na so many people emekachago vidio ana ekwu ọbụla m na dịsị na adọrọ ma ana m etinye ọnụ ma mgbe maazị Nnamdị Kanụ nọ na ọ na ejide maazị Nnamdị Kanụ na-ekwuzi okwu otu nsi ekwu okwu jee na Igbo agbara bido na mgbada ka ife mgbe m mepere dị peji deeti na-adị ya ya na ife niile ife m na-ekwu okwu bụ ife gbasara ndị Igbo and abịa n'ihe gbasara Biafra sọrọ gara na-ekwu okwu anything ọbụla gbasarụ ije demonstration ana m apụta ife ọbụla gbasara meeting ana m apụta ife ọbụla gbasara ịtụ ego m ana m eme ya so far na m na-eme these three things ọ bịa na m ana IPOB member ịbịa na Facebook bịa na-ekwu okwu Biafra oge niile I'm not an IPOB media warrior Ife bụ just an ordinary IPOP member otu agwa atụ ekwara na IPOP member not just na m nwezi platform ebe m na-esi ozi enwe ife dị iche mụ na ndị midia warrior mụ na pa ofu ndị midia warrior bụ ịdị na social midia bịa na-akọwarụ ndị be anyị how important ọ bụ na enwe Biafra onye bụ ọrụ ndị midia warrior enwe ajọ ife na Nigerian gọọmenti fa na-eme anyị nweba na IPOP member bụ ịdị na sọpọtụ ife na-emenụ na-ezikwa ozi n'ụdị nke anyị amaghị na ife na-ekwu nwanne netwọk na-esi diseases so otu otu anọ kịta onye everybody should understand it na otu o program tupu ejide maazị Nnamdi Kanu ka m si eme but these three things ịtụ ego ije demonstration na ije meeting bụ nke m na-ememada eme isi eme isi enwe demonstration eje na Germany na jero network bịa nwanne gaa na m ntị ara m emefe ka mmadụ si na-agbara njem hardcore na IPOB ma agbara njem hardcore na BF enwe m enwe m enwe m coordinator abụrụ m na IPOP midia media warrior ya abụrụ m na IPOP midia warrior o rugo mgbe ndị anyị ga na-echu appreciation enwere m peji na-ezi ozi ọbụla ọ na ọ na-ewute m na-eji maazị Nnamdị Kanụ ya mewe fọdakwa m mbịa na-eti mkpu ejego mgbe ri na one one maka maazi nnamdị kara anyị ejego belgium jee swiss jegasị obodo niile jee united nations jee european parliament a na-emebiri na ka ọ wee dara anyị niile na mma ife onye ọbụla bụ onye igbo kwesịrị ịghọta ife ọbụla bụ onye igbo kwesịrị ịghọta anyị nwere mitin mgbe anyị ji eme mitin ana m emekwu mitin ụfọdụ ma na-eje mitin mana ana ka na akwụsị ya so ị chọrọ ịma mgbe a gbara nzọ ọ na-arụ ife ọ kwesịrị ịrụ as an IPOP member gọọmenti coordinator onye nwa ga-asị gị how serious a gbara nzọ this ifo wee wepụtara m ya ndị na-agbasa ozi maka ndị be anyị na ndị na-ekwu okwu Biafra ọ na-abụzi enwe ka eke si wee tie nwunye ife kụkpọọ nwunye anya nwunye ya bịa na akwa na di ya egbuo ya mmechi ọnụ mmadụ abịakwa dịmanụ nwaanyị ji wee tie dị umeanụ ife akwa dịmanụ ụdịmanụ nwaanyị o ji wee tie nwunye ife so nkwụzi onye ndị mmadụ asị m ka ọ bụ na mba na pop media wuru enwere something program mma na-eme na Facebook ma ama na-eme mana ma bụrụ ife mba na pop ordinary memba enweghị ndị post m ji bụ ordinary memba na-eje demonstration ga-abịa bịa na demonstration tata na IPOB midia eh, ndị niile maka IPOB ịya agụta mmadụ one kago ngwa eje demonstration nwanne a nwere unu bata kịta bụ ezigbote hardcore ọkara aka na ipop ezigbote hardcore ọkara aka na ipop onye mgbe oji ọzọ bụ mgbe nwanne enweghị bata echegodi ka nye ya ohere anda ọ na-abịa na Facebook ụfọdụ unu na-agụ ndị dị strọng unu na-agụ enwere ka mgbu na eziokwu sọsọ onye ndị dị strọng na soshal midia bụ ndị na-ekwu okwu Nigerian gọọmenti ndị bọdụ na-ekwu okwu Nigerian gọọmenti enwere strọng onye afọ maka na nsogbu mụ na gị n'ahịa ta bụ Nigerian gọọmenti so onwe onye unu na-etu afara social media na ọ dị very strong mana ọ na-ekwu maka Nigerian gọọmenti nwa na gụwa na-etu ya afara na ekwesị ejide gị ewere ugbo etu pịa gbugbo gị mmadụ ịdị strong mmadụ ikwu maka Nigerian gọọmenti ji mụ na gị na-agbụ Nigerian gọọmenti ji maazị Nnamdị Kadafa na n'anya onye na-apụ Nigerian gọọmenti na-ekwu okwu individual we dị strong ịdị strong ikwu maka Nigerian gọọmenti na kwuo maka senators ministers ji akwụ n'ụzọ daalụ nke nwanne nwoke nachita nzukọ unu anụgo ka ka mgbe ka mgbe ebonyi so ka mgbe efe nchi igwe ka mwa wee wa ododo tv igbo bụ ka nnu onu ododo tv nwere 3 minutes daalụ nwanne ụtụtụ ọma Yanka eh, Hello. life. Yanka don life wara n'onu gị. Achọrọ m itinye ọnụ na ihe gbasara okwu Ebonyi nso na onye ọbụla gee ntị. One, astọdara m keep wee nọ nwayọọ nwayọọ nwayọọ stọdịa okwu ahụ Ebonyi nso kwuru hụ na one ọnwa egwuregwu. But ọ nwere very dangerous and reckless egwuregwu gbam. As a man, as a family man, every, every, every limit to everything. He don't supposed to go that far. But that not notwithstanding, the grandson was joking, but it was an expensive joke. And uh, he should admit that but and stop talking. All if I'm going to simple, what then you book you know, case close. Uh-huh. Yeah, but then all the LMP, you know, still good, you cool like that. And another thing I want to say to some people, because there were some people now either on the umbrella of our woman desire, our woman desire, and they tend to be spoiling the name of this man of God, Anna I've come to realize this. And again, let me say this thing unequivocally, Nene Mmadanyani Wekutobi is from Imo State. And as such, I'll from Imo State. As such, I am bound to protect my brother in any shape, form, or manner. I want to um, employing all these bloggers who really hate on that young man to desist from it. If you ever, open on members in dictionary channel, you can talk to those people. But uh, this young man, Chineke nyere onye amara, ụwụ ya kwuru Ororo TV Chineke Ororo TV Chineke ga-akpọghọ ọkụ. Mba, akọtụ m chee ka m bịa, chee ka m bịa. Imebi ọsị na Ororo TV. Ee. sị na Ebuka Obi bụ onye Igbo steeti Goa <laughs> bụ onye Igbo steeti so na anyị na-agide Obi ndị na-ekwu maka na-ebuga Obi ga-akwụsị ka njụọ ga ajụjụ ndị ọdị na-ekwu maka ma ndị si Enugu ma ndị si Abịa so onye Abịa steeti pụta ka na-asịkwa gị na onye dị otu ọ bụ nwanne ya so ekwusa gee ntị ka mgbe were TV ọgwa ifu soshal midia e. nwantị na nna ndị anybody bụ onye abụrụ na mmadụ ibia enwe efe mmadụ kwuru nwee ife o mere nwee ebe ọ dara ada okwu you can use that and talk about it onwe ebe mmadụ ma ọ na-emetọrọ ekwuo ya mana ife nna sọpọtụrụ bụ mmadụ ibrak meru mmadụ ibia mana nke ịpụtazi wee sị ndị mmadụ fee kụzira maka okwu e, e, e, ọkịta ka iri erezi na ebugobi bụ onye imo steeti onye tibi chineke na esi gị ọkụ na-aga n'iru Not, not, not necessarily not to talk about him because all bloggers million young man, they are more popular, more popular, I say. Now, all this incitement, all these statements are eh, there, man, that is not connected to the young man, William Buge. You have made mistake, me, I am probably prone to APR 2 by 2 publish machine. But every, every allegation made about the young man, he tried to defend his name. But when I go in the line. Shanka, enjoy my body very bad, and they black men, all very bad. not very bad. The more they do it, the more the young man na-arịta popular more. And the Ọdụrọdibi, kedụ mbọtị ihe arapụ nwa Pete Edochie na na Due na Julius n'aka? Okay. <laughs> maka na uwe enwere isi onye ihe na-ekwu okwu ya ị enwe ndị bụ ọ si atụsi na the same village wee pụta papa na Facebook na-atụ gị Ọdụrọdibi gị rapụ aka ihe ya the time they were unemployable, unemployable, no be before that they no be, you know they see me, they laugh. I, I'm serious. No be, they be able. Eh, they be, Ezeoku, they be able. That one I know, they be able. You taught me to be saying here on social media. Thank you. Even say the Guinea Kubu, anything if on social media, Nkena for on social media, matter walking a phone, more send the Arabic, do not talk. Nkobon if for a Facebook, you can talk about it. That is what I'm saying. That even you yourself, why you don't know where this stay? I want my heaven now. know. I don't know. We are don't for don't come carry me now. Yeah, which can be who I forget people Where they talk in here, but the truth remains this. Ebony son, the other day Ebony son don't knock Imo State, knock go before this thing. The only thing today where I will, he has rent, he has a car with in Imo State. I'm memory hammer each. I don't know whether we can get anything we will do. And all those people leveraging or lying around Ebukobi in the name of we are Zion members. Maybe say ah, the young man trying to put the young man down. They are not doing him good. All these things the jailer is doing on social media are caused by social media warriors. So they should desist. The more they do this, the nara chip pull this young man down. Chineke nọ n'eluigwe aga ebe ka ọwa ọkọ achọrọ m ka an evangelist overnight <laughs> bịa bịa orodo ibi gee m <laughs> ị na-achị na ị na-egwu egwu iche na nkịta na onye fụrụ nwa Pete edochie n'anya mara edochie fripi ị na-ekwu na onye agadị hapi with you na onye agadị hapi with you iburu m egwu ị na-egwu ege ntị enwefụ anyị yo ịyọ ndị be anyị ife aga bụ na apụta mmadụ asị gị na ndị yoruba adịghị eme ife dị otu a na ndị awụsa adịghị eme ife dị otu a n'ọsọ ọsọ ndị igbo ndị na-akọ ife dị otu a na ka ndị isi na-adọrọ mma the truth of the matter bụ anybody bịa na Facebook na-eme something na Facebook we'll talk about it mana ife nna ya onye ọbụla bụ onye ebo na mmadụ ebubo mana ebezi na anọzi enweziri ndị ọtụtụ ndị anyị nọ na soshal midia iwe bụ na fada ekwu ife gọọmenti na-eme ndị mmadụ fada ekwu alụa na ndị polisi na-arụ fada ekwu alụa na ndị amị na-arụ ọsọ ọsọ mgbe ọbụla fa na-aga na individual individual chike ndị niile na-eme kọmedi na baanyị enwebụ onye ji keesi maazị Nnamdi Kanu na Naịjirịa gọọmenti ọ bụrụ ịma nkwunye n'ọrụ ime ya na komedi ma ime ya na prank mana ọ nwere ekwena eme ife dị otu a ị na-aghọta so ororo tv otu ị nọkịta chineke ga-esu gị ọkụ onye anụma kedụ ebe ọ nọ emo chee ka m bịa ororo tv chee ka m bịa ororo tv chee ka m bịa butuo chee ka m bịa achara ugo bụ nwaanyị ka ọ bụ ọ nọ na be anyị aside hot nọ na be anyị evangelist nọ na be anyị ibu na ebu ebube agbagoro na ebube na asapọtụ ndị ụka mana abịa n'ife na-aza na gọọmenti ịma dịsa evangelist ebube oke ọbịa bụ na laif amụrụ nye manakwa na o mana abịa n'ife gbasara anụ a na gọọmenti na-arụ dịka ọ na-apịakacha ebe niile ọnya ma onye difedugoro ndị ụka nefere nyanwa anya onye ama mgbe ọ na-aya arụ mụnwa ji aka mkpọ ya na fon sendịgharị ya ego ọ na-edifendị jizọs na-edifendị ndị ụka 100% mana ọ na-aya arụ njiri aka m chọta na mbịa kpọọ ya na fon nye ego ime maka ife ọbụla gọọmenti na-eme dị bad ọ na-ekwe na baịkọn asụrụ gị bịa pụta bịa tibe mkpu ọ bịa kwue mana onwe ife na-aza ịdị na-akọ ọkwarụ ndị mmadụ like afụ m hope ụzọ dị mma ọ gọvanọ gị ka ọ bụ ebe ọ na-eke ndị mmadụ osikapa ndị mmadụ na-akụrụ ya aka ịpụta gị na-agwa ndị mmadụ na oge erugo ka unu ga-ama efe osikapa ahụ opu ụzọ dị mmadụ eke mmadụ ole ga eke ya ka efe na-akụrụ ya ka kwesịrị gọvanọ kwesịrị ndị na-enye unu nri gọvanọ kwesịrị inye unu ọrụ ga-abụ na unu na-arụ na-enweta ego nji ego nri ikwu nke dị otu adọrọ bad chineke gị Chineke ga-esu gị enwere m dị vidio Ororo TV ka m bịa nke na anọ na be anyị mụnwa na onwe m na-anata be anyị nata na be anyị ana m ana eme vidio jụọ ndị na-eso m agbara njem e nọ na be anyị ana m eme vidio eme m vidio na Owerri na steeti mee na Abịa mee na Ebonyi mee na enugwu mee na Anambra jekwuo n'obi Igbo na kọnkọm mee vidio our people are suffering so onye ọbụla na-eme anything na etinye aka na gọọmenti ịma na onye fa abụrụ ezigbo mmadụ and enwere onye m fụrụ na social media apart ndị na-ekwu maka Biafra masị gị na onye adị strong the only person na ekwu maka biafra mma sị na na onye a dị strong bụ this eh, evangelist ebube yes ọ fụrụ jizọs n'anya ọ fụrụ ndị ụka n'anya mana asị m nkịta kedu onye mmasị na onye a strong apart from ekwu okwu biafra mmasị na ọ dagay dagay dị fearless ife dagay nọ na naijiria ekwu ị ga-agụta mmadụ one karịa nwere naijiria na-emeda vidio dagay na-eme akpọ onye eme ọ na-akwa afa ọ ma akpọnugo na fon nwanne si nwanne ị na-eme ife ụka buru ya n'isi mana abịa n'ife dị na gọọmenti ị na-ekwu ya ma aka isi eme ya onye a na-anọ na naijiria sef na-akwa afa gọvanọ that steeti na-agba na dị bad that evangelist egbe that guy dị fearless ọ bịara online na otu ebe a so rụrụ tv ọ bụrụ sọ dị na-agba egwu nwunye na-etu afa ị na-aghọta ụfọdụ na-etinye ọnụ ndị polisi na-arụsa ndị mmadụ afụrụ m ndị abịa jụrụ imo steeti na-agba egwu akpa egwu na esi ị ga-ekwu ya gbụwa mana gwakwa ndị anyị a bụ na onye dị a ji That's what he is. For the benefit of that, For the benefit of that, when our government before that is 1,000 to you, let's check it out. I wait until January, I'll Now I, I make videos. See, Allah, you would tell never this. My problem, why I need to talk about my government? See, if I talk the video, the video doesn't fly. Okay, thank you. Uh, if you go, check and If you give it to us, or TV, check and If you get to us, you ga-esu gị ifugo na ndị na-ekwu okwu biafra onye mere nju egwu nna onwe vidio m mere nya maka ikenga uru agụ e, megizedek ya na emu aside e hot mmadụ emecha wee send yadụ vidio ikenga uru agụ megbaka m so onye wee na-asị m na anito adres si ya no na ikenga uru agụ na-ekwu maka biafra mgbe ọbụla na-ekwu maka gọọmenti so na onwegodi ka o si ebe karịa m na soshal midia na lastin m mmemme bụ ịbịa na soshal midia ka mụ na ya na-agba mba bikos na pipụl chọrọ ige mba mụ na ya na-aga a na-etinye na gọọmenti so mụ na-etinye ọnụ na gọọmenti na enwe na-etinye ọnụ na gọọmenti na mụ na ya mabe nwere problem bịakọba ahụ ayo ọnụ hmm. onye ma napịrị na na-ekwu na-aga n'ihu I go enter live video, go talk, most times people, people were supposed to watch and watch If you stop like that, your life video finish. Come up from that life. Nobody will really watch them again because the video they normally stay long. Then people know they hear. Oh, everybody went to Nigeria. Oh, if you talk that long video finish, here we that that that video uh, you know so. No, do video. If you want to talk to government, talk to them. Make video three minutes, ten minutes. Anu, Anu, Anu, That that that particular one. Anu, Anumemia. Anumemia the picture governors. Na-ekwu obere obere. Anumemia. Ọnụ na-abụrụ dị so ebe. Eh, brother Mike, ọ gịnị ka unu na-agwa ya? That one dey tune na-ekwu maka gọọmenti. That brother Mike nke nọ n'edo steeti ọ na-ekwu maka gọọmenti ifuru otu naijiria si wee dị kịta ee eh, ọ bụ na ndị ndị as citizens nọ na naijiria na fa nwere sens na fa na-erizi nka ndị ọcha ee eh, ọ dụrụ m ka e nwee ndị bọdụ fa ga na-ege na soshal midia na-abụrụ sọsọ ndị na-ekwu maka ajọ ife a gọọmenti na-emefa ma ọ bụrụ na ndị baịbụl ndị ọcha sọsọ ndị fa ga na-egezi na abụ ndị a na-ekwu aja ife a gọọmenti na-eme iji ikwu otu ikwu maka gọọmenti so werezie ya wee marụ enwere m about 10 pages na Facebook mebiri emebi and otu afọ everybody na-ekwu okwu Biafra enwere onye peji ya dị mma but yet people still stand their ground na-ekwu ọ bụla dosipụrụ ama ekwu nwa ife ndị ọzọ mana onye ọbụla mechie ọnụ n'ife gọọmenti na-eme ọka njọ ọ maka a na-ekwu ife gọọmenti na-eme ma gọọmenti ji adụ azụ ọ bụrụ fencha ka ma na-emechazi open because na-etinye ọnụ mana onye ọbụla no focus ọ na ịdị na-ekwu comedy prank gọọmenti ejide onye onye ọ na ị ga n'isi ọ gụrụgụrụ ị na-etinye ndị isi dị mma ga-aghọtakwa nekwa alụọ na gọọmenti alụrụ nekwa alụọ na gọvanọ alụrụ nekwa alụọ na sinetọ alụrụ kama ikwuo ya ka egwuregwu dis bro mike na atrai ị makwa onye ọzọkwa onowu igbo onowu igbo ọnọdụ na naijiria onowu igbo nọ na naijiria onowu igbo dịka onowu igbo na-ekwu okwu sef ihe eche ma ọ nọ ife dịka us ma ọ nọ ife dịka canada ma ọ nọ ife dịka japan ma ọ nọ ife dịka germany ma ọ uk onowu igbo ọ nọ na baịka ọnụ mana ọ na-ekwu ya ụfọdụ ze ekwe oju esi oje na striti na-egba oife ka a na-akpọ mmadụ ịdị fiares ọ bụrụ onye igbo na blackmail onye igbo ịbịa ma ọ na-akparị onye igbo ya sị na onye adị fiares onye dị fiares bụ onye na-ekwu maka gọọmenti bikọs onye ọbụla na-ekwu maka gọọmenti o doro onye ọbụla anya na onye afọ adọrọ selfish na onye a na-ekwu ya fọ ndị ọzọ na onye afọ na-ekwu ya maka onwe ya mana ị na-afaịta na individual nwere ike ọ bụrụ inwe personal problem person ị na ya ekwu maka o doro onye ọbụla anya na alụ na ya to everybody so no tv mana otu ịnọ gị na aka m agụ ibe gị maka na-ekwu maka gọọmenti ihe agba mbọ ọgụrụgụrụ na-ekwu ya si egwuregwu kama gị na nwunye ga-akpa ya ka nkata mana ọ bụrụ ọzọ ịchọ akpa na dị gọvanọ afa mana onwe ka ndị polisi si wee maa jife kọndem ọ dị tim bọtụ uche gị ga-adị enyi dị dịchi afọ emena ka ndị mmadụ si n'isi ka tinye onwe gị na nsogbu iri eji anya uche wee na-eme ya inwe gị sef na-agba egwu wee na-ekwu dị tim ma onye na-amụ amụ afọ ebe ị na-agba ogbo ogbo mmiri a na-eyi agba ogbo ogbo mmiri ọ dị ka ka a na-eyi ma iyi traụza agadi na-agba ofe afụrụ ebe ị na-eme nke afọ inwe ike data ma ị na-eme nke afọ na ikwuo ya inweta mmadụ masị ọbụla gọọmenti dozuru azụ ikwukọs kwue sọntị ka pipụl mmadụ gọọmenti egbuola ndị be anyị ya ta aka na-akụrụfe aka pọp ụdọrị mmadụ eke bag of rice ndị mmadụ na-akụrị aka e gọvanọ na-eke ndị mmadụ osikapa inye ndị mmadụ ọrụ fana ọrụ fe ejegote osikapa nke ibudo osikapa na eke fadichazi ya nke aka nkapa ga-eri echi governor over my problem. Oh, most of those things I know this year, but as you said, I cannot do another why you're my governor, she cannot mean. And I remember the Joe Fezak. The Joe Fezak to one. The Joe Fezak to one government. So I'm not going to etinye ọnụ yes I'm ama na gọọmenti orio tv not atụ egwu so gọọmenti siri <laughs> o oh, oh, ije nga ọjọ́ ti ibì kan yàrá burúkú yẹn gbìwẹ̀ jẹ́ gan. maka da orin tv ya dị njọ let me say this thing uh, uh, thank god say people dey lis ten to me when i'm get some things one owo if i talk about igbo state my my my place una let the video una eh, ti show una share this video ọ na-aga ọ na-enye m nwere mkpozi mkpo Imo steeti 500 600 before m go reach 1k bụ godi strong during election I was talking about Imo steeti election Imo election Imo election chee ka m bịa enwe onye nchiri adreesị. ọ sị na you are not among the Biafrans biko ee eh, nwanne gị m ntị ịfụrụ ụmụ kọmentị unu na-ede ee eh, onye na-awatabeghị pipo nọ na comment seshọn ga-ede ụdị kọmenta m iwu otu a nọ. the strength and the energy and the money you go na Biafran struggle gị nwe na onwe gị dee gọọmenti enwebere ife ime nobody even know you ime ego na ntugo ịma mitin one njego anọgo m n'Imo steeti mee vidio na ọ na-abịa na ebe niile mee vidio which na the video ga-aviral so otu ihe nọ kịta ibe dee kọmentị a ka iwe wee m ịma na abụ m stupid man gụnwe ide kọmentị a kịta ka o wee m iwe n'ihu um, uh, radio presenter who now saw by April in Owerri some time ago last year. All the bloggers living in Owerri, Nimo, because the case was like All the bloggers living in the state, I was I was actually on the road, I was driving now. So as I reached that and something when that thing happened, that people cannot come to me and I come ask nothing that happened on or something. I go back, make give immediately. That and so whenever you go, you can do that. I make that people begin to call me. Governor Gabriel goes, this one could have a share room meeting. 27th of July, and I have that video still there on my page. I continued talking, talking, talking to the young man after. I was surprised. No blogger living in a world in Imo State stood. No Igbo video. You know, I'm not I don't call them. All, the, all these my senior brothers, they get big, big pages. None of them was able to speak. Chisom Mwama came online. Yes, and we had dinner. I'm going to hear me in Imo State. Mourinho really must okay, still my senior colleagues were supposed to talk, no talk. Person wey dey carry na social media person wey get paid of hundred and something dollars. Then nobody said anything, e make dem video till that man happen. I say okay, That's all I take dey here. My brother na him make I I call As if say those my senior colleague one am dey see a number of people Once once you see this person go talk. If Solu don do something, you see one, two, three, four, five, six, seven, eight persons go talk. But for my own, sorry to say this thing on air, but that is the truth. None of them will agree shape body. None of them will look them enwe enwe otu biko enwe ya adreesị ndị be anyị. Akwa ime ife aga bụ napụta na Facebook mebi mmadụ bịa maka maazị Nnamdị Kanu mmadụ asị na pepụl ji maazị Nnamdị Kanu eme ikimoni. Onye ọbụla nọ gị na kwuo datị isi pịagbuo ya afọ ụkwụ ka n'ọnụ ụlọ ọgwụ gee m ntị. Ị na ọ bụrụ na ndị Igbo niile na-eme kọntent kreto ji maazị Nnamdị otu etu ya ya na arụ na na ọsị na wee na-emekọta elekọta ịma na ọ dị mma ịma na ọ ga-eme ndị na-aghọtara ụdị ife na-eme na dị kesi aghọtara ife na-eme na dị kesi achọrọ m ịma ma feji maazị Nnamdị akpa ego n'ọnụ fenwere na-akọwara ndị mmadụ na Naịjirịa gọọmenti ji eburu maazị Nnamdị na kọtụ eh, na Kenya fakidnapụrụ ya kidnap kpọrọ ya jee kọtụ kọtụ sisi aka jidekwu ya so wee na-eme kọmedi enwe ndị na-aghọtabeghị kesu maazị ọfụma a ga bụ ife a ah, ọ na ejide maazị Nnamdị Kanụ wee bulata ya na ka kọt achịgosila apịa aka jide ya ịkọdoro ndị na-amarọ fa amadugo ntapụrụ onwefe iwu ebidogo wee webefa so na iji na-ekwu maka maazị Nnamdị Kanụ na akpọwa ife gọọmenti na-eme maazị Nnamdị Kanụ mmadụ agasị na iji maazị Nnamdị Kanụ ekreti kọntent gbakee onye afọ nkịtị na-eme ife ị na-eme as long as ị na-eme ka people ghọta injọstis na federal gọọmenti na-eme n'isi maazị Nnamdị Kanụ that is the most important ọ bụrụ ma ụmụ rifraf ụmụ efurefu na comment section na-ede ife don't mind them onye mee ife ha ma emenwu etuo m onye afọ afa mana ndị ndị baịbụl ime nke fa ma emenwu fetukwara na nkwana ife ife abụ sizie the ya mee sizie ya mee ya ya ka m ji weela ike isi ebube evangelist ebube anọ na baị O bụ ụka n'isi O bụ O bu jizọs n'isi mana ọ na-ekwu ife gbasara maazị Nnamdi Kanu ọ na-ekwu okwu Nigerian gọọmenti onye mgbe ụmụ ife ifere na nọ na peji ede ife ụmụ kọmentị afọ na-ede nwe ife nji ya na ndị ọzọ na-ere eri kọmentị apụta sị gị na iji maazị nna karịa ekreti kọntent yes ị na-ekreti awareness enwe ndị ndị bụ ndị igbo ịkpata fa na tupu befa na sịfa ka ede gbasara kesi maazị nna gara they don't know mana eme ya skọ kọmedi kọwarụ ndị be anyị nekwa na ebe ejide maazị nnamdị karụ kpọrụkwa ebe naijirian gọọmenti kọt federal gọọmenti sisirapụ maazị nnamdị kọt kọt sisirapịa ndị dss jiri ya enwe ndị tin ga-asị nke n'isi o oh! mara bụ ife menụ enwe ndị na-amara ife menụ mana emebi otu ozi a na-agbasa modisman anyị na-akwanyere ugwu taa kedụ apịa fela onwenugo mbọsị ọbịa na live video gbanye live video na-eme live video akwa egwu ka ọ na-eti ọ na-egwu ka o jue pas meseji niile ọ pas a na-ekwu maka fela tata ọ na-egwu ịbụrụ ndị be anyị na-eti egwu fa na-eti egwu ya n'ime egwu fa na-eti were ya na-etigasịkwa ekwu dị ya ha fela tata a na-eso dibet oro vadi wọd na-akwanyere fela ugwu ọ dị ife ọ na-ekwu n'egwu ọ dị ife ọ na-ekwu n'egwu naijiria njagajaga mere Obasanjọ ji wee chọrọ igburu Idris mgbe anya dịzi Idris na-agbagbọ ọ na-ekwu ka ọ bụ onye mgbe o ji wee tupu na sị na naijiria enwere isi ọ dịkwa ka Afrịkan China na-ekwu how bad naijiria dị onwe mgbe o ji ogbe na vidio na-ekwu ya ọkwa ebe ọ na-eti egwu ka ọ na wee kwue ị ga-eche egwu ị mara how bad naijiria dị so ka ọ dị akadigo m steji ụmụ refrafs na-enwere uru faba na cannot even be bold enough to show their face anọ na comment section with fake account na-ede something ka ị bịa ya ịtụ egwu anybody that cannot bring his or her face out and talk about government dear not ide kọmentị ka iwe wee mụ aba agbara nze ọ dịrọ possible onye na nji wee na all the ipob media warriors not na social media more aba agbara nze anọ m under them so there is no amount of insult they will insult me ga-eme ka m wee iwe dey kwuo maka maka famili na-ewepụta onwe ha na soshal midia na-ekwu okwu okwu gọọmenti na-ekwu okwu maazị Nnamdi Kanu na-ekwu okwu Biafra everyday mmemme ọba agbara ntị mbunye those people above myself maka na-etinyegasị another topic ọ bụrụ ibe na nwanyị na gọọmenti eh, eh, adịchaghị based on the type of country we are living. asọrọ gị ododo gekwa m ntị ndị polisi gburụkwa gị aka m ụkwụ m adịrị ya asọrọ gị kwuo maka gọọmenti ife m sịrị gị bụ gọọmenti mee sọntị na dị bad ọ bụrụ ịpụtada tibe mkpu si ife ka hope ụzọ dị mma m na-egwu gị hope ụzọ dị mma ị ga-anwụ not like that like hope ụzọ dị mma na-eke ndị mmadụ akpa osikapa a na-akụrụ ya aka ịpụta kịta ime vidio si ndị be anyị na-aya maka m nke bụ gọvanọ ndị na-ekekwa akpa osikapa na ọ bụrụ na nyere ndị mmadụ ọrụ onye na-arụ ọrụ ogote akpa osikapa ọ bụrụ nya nwe dị na ka iricha nke aka nke ị ga-eri echi a ikwu oche na aja nwere aja ofu ikwu nwere ga-akpụrụ gị n'ikwuru anything ọ dị na akọwara ọ bụrụ mgbe nwa i want to bidoro oche gị nwa bidoro oche mee gị ama m chọrọ ịlụ judi ọsị ka ị were mee sekọnd waif nwunye gị sef niile ịdị very careful biko bịa gị na data ya judi ọsị na-eje abịa igbe edochi okay thank ịchọ ka efere edukes mana ị bịara ebe a enye ndị mmadụ <laughs> ndụmọdụ n'ebe Ebuka Obi nọ Chineke ga-esu gị ọkụ ororo TV ndị na nna mba mba chee ka bịa biko isi na maazị Nnamdị Kanu odogwu ị ya na-agbaza afa n'Udochi ma ọ kpọ afa any person ndị isi na maazị Nnamdị Kanu odogwu end ya ịchọzi ikwu maka onye ọzọ emechaza kontinu bọt ịgba isicha na maazị Nnamdị Kanu odogwu na odogwu a dị nsọ ada a dị nsọ tụkọ bụ to platform problem agala m agụwo odoro tv enwe ebe na-achọ ije mana uche gị dị anya saa ịghọta akpọ n'afọ onye ọzọ m sịrị ikwu maka maazị Nnamdi ka akpọ na anọda name nsị ga-agbọ na anọ na ebe ịgwa afa maazị na na-asị bụ ebe agbara nze ịgwa afa maazị na dịkarị na-asị agbara nze ebe agbara nze isi afụrụ kwaba okpu na ofu isi na-eme ọfịa daarụ nwanne daarụ mhm. ee eh, ụmụ igbo biko nụ ana m ekene onye ọbụla were asị na ọ ga-adịra anyị niile na mma anyị gbuo n'aka ebe anyị egbute anyị gbuo n'aka nne anyị egbute akwa na anụ chọrọ anyị ọsọ ọba anụ a ka anyị ya ata ejekpel of truth da-adụ ofu m chọrọ ihe onye ọbụla bụ ma ana m improvement mụ na gị na-asọfata tabụ Nigerian gọọmenti na-aghọta ma na nsogbu mụ na gị na-asọfata ata bụ Nigerian gọọmenti na-aghọta nsogbu mụ na gị na-asọfata ata bụ Nigerian gọọmenti so ife ọbụla a na-eme gịnị dị iji ohere afọ iji wee nwe platform na-akọwarụ ndị mmadụ ajọ Nigerian gọọmenti na-eme anyị ọ dị kịta otu a nọ na Germany kịta mayor na-achị dị isi chapta bute akpa osikapa sị na ọ na-eke ndị mmadụ ndị mmadụ bịa buru akpa osikapa oife ehu gọvanọ bupụtara akpa osikapa na-agbaba na free of charge gọvanọ kwesịrị ibunye ndị mmadụ osikapa ọ bụ na gọvanọ tinyere ọrụ adị n'obodo ebe eji akpa osikapa eme ebe eji akpa osikapa eme onwe ebe eji akpa osikapa eme onye ji ole gojegote akpa osikapa mana ị na-ebunye ndị maka maka ndị mmadụ na-ata afụ biko uche onye ọbụla dị otu ibitara biko na uche onye ọbụla dị ya and onye ọbụla dị kiafụ agwọnugo m unu sị onye na-eburu voice note mmadụ sendịrị ya mgbe ya na onye afọ dị na mma ya na ya segbu okwu o wepụta ya gị na onye afọ na-akpa nkata ọ ga-enwekwa nke gị ọ ga-edebere gị mgbe ọsọ ọbụla gị na ya sebekwara okwu ọ ga-ewepụtakwu ya ana m akọwara unu ifu unu ada anọ ịfụ m nkịta ebe m na-akpọ nwaanyị achawo ifire na nwaanyị akpasuru m iwu na eme m ji ya achawo have it in mind na na mbata mụ gị enwekwa obere nsogbu na mma akpọ gị achawụ because ọ bụrụgo part of me bịa enwe onye dee sọntịn ya nọkọta na-ajụ na ndị ojii onye a dee sọntịn ọ bụrụ na omume were ntu batu pịa gbuo gị ịnwe na-apụta na-ekwu ife gwa ọ dị ka ka m gwa unu wantin hmm? ebuka obi kwuo maka maazị Nnamdi Karu kwucha maka maazị Nnamdị Kanụ mụnwa ba agbara nze na-etu ya afa mana ọ bụrụ okwucha maka maazị Nnamdị Kanụ okwuo maka gọvanọ ma o sinetọ gaanụ m ntị ka ife na-ekwu ọfụma Ebuka Obi pụta kịta asị federal gọọmenti rapụ maazị Nnamdị Kanụ na maazị Nnamdị Kanụ enwere ife gọọmenti okwucha ya onwezi ife ọzọ okwu maka gọọmenti ọ kọntinu ọda program ọ na-eme na chọọchị ya mụ ba agbara nze na-ekene ya na dawan mana nke na-enwe m iwe bụ ọpụta kịta okwuo maka maazị Nnamdị karụ okwuchezie maka maazị Nnamdị Kanụ okwuo maka ofu gọvanọ ma ofu sinetọ dawan na-enwe m iwe otu ukwu maka maazị Nnamdi Kanu ya kwuo e sọsọ maka maazị Nnamdi Kanu o kwucha maka maazị Nnamdi Kanu ọ ụka ọ bụrụ ikwucha maka maazị Nnamdi Kanu ikwu okwu maka gọvanọ kwukwara maka maazị Nnamdi Kanu kwuo maka ndị gọvanọ datin ikwu maka maazị Nnamdi Kanu tomi west. unu nọ ebe a na-agbatara Ebuka Obi ọgụ ọ gbasara ọrụ Ebuka Obi baa na Igbo man mụ na onwe m baa na Igbo man Ebuka Obi abụrụ my daddy G.O Ebuka Obi abụrụ ma spiritual father enwere spiritual father Biafra bụ my religion maazị Nnamdi Kanu bụ my spiritual father case closed so gwa na Ebuka Obi ọ chọrọ ikwu maka maazị nna Kanu ya nyakwuo maka maazị Nnamdi Kanu not to attach it with governor or senator not to attach it with governor or senator nyakwuo so sọsọ maka ya nwanne ịmadụgo na eh, ife dis ife a 400 years ka o teki ndị ọcha ịnabụrụ ndị be anyị n'iyi so ọ bụrụ ife anyị na ndị be anyị ga-anụ ọgụ na-eyihe ọ wee bee onye ka nji wee sị gị ehi na e onye igwe ibe gị maka ife gbasara religion sọsọ ife ị ga-eme onye fe ma na isi ya dịrị onye amụma isi otu afọ na-esi mana ọ bụrụzi nke ihe etinye hate because datụ mkpụrụ ndị ọcha kụnyara n'ime anyị ga-eteki taa na iji wee pụ ya ka m wee kwuo na m nwere ike ihe etu onye igwe ibe m jos maka maka ihe gbasara religion nọ na mụ nwa na onye a na-arụ adịrị ya mụọ amarụgo na ọnya na isi ya dịrị ya mma mụọ amarụgo na onwe ka ọnya si eche eche na-abịa na saịdị ahụ onye ọbụla chọrọ ikwu maka maazị Nnamdi wedo weda onye kọmedi o weda onye pastọ wedo weda onye dibia ikwucha maka maazị Nnamdi Kanu case close continue another thing ọ bụrụ ikwucha maka maazị Nnamdi Kanu i wee bịasị ehe m na gọvanọ dịkwa otu a na-agbalị ikwukwara ara ya ife ikwu maka maazị Nnamdi Kanu ba na insult ikwuchakwara ara maka maazị Nnamdi kwuo netin ọmụra gbasara ndị gọvanọ ma sinetọ una navata gee m ọ bụrụ na Ebuka Obi be man ọ bụ agbara nze be man I can talk ọ bụrụ na ọ dọrọ gị ma igote ọta abịa iti na kọp ịgbanye mmiri gwarụchaa ya ịgbanye ya n'ọnụ gị akwa unu na-ebe na ụmụ ife unu na-esusu enwe ife ọ dị m emepe eji ya fisikal na Abuja Tinubu become president fisikal akpa rice garara ọnụ fisikal akpa bins fisikal ndị a na-egbu a na-egbuba fisikal ada na-eji mma bepụ mmadụ isi ma ọ na-eji egbe gbagbuo ọnya ife niile abụ fisikal ori a na-ezu fisikal so esoro m e na akọ spiritual esoro m na akakọ spiritual odo manyị na amụna ama na gị n'ime naijiria asị naijiria na rọshia na ọgụ kedu ndị ga-emeri rọshia ga-emeri fisikal asịfa na china nọ china ga-emeri fisikal asịfa na us us ga-emeri fisikal so do those unu na-akọ adịmaka ya nke a sịghị na ndị jealous of Ebukobi na ndị jealous of Ebukobi in which way na ndị jealous of Ebukobi in which way Ebukobi bụ ebironia abụrụ m ebironia Ebukobi dị well known adịrọ m well known so why should I be jealous of him ịdị jealous onye o doro ya na onye a dị more richer famous than you bụ gụa igbu onwe gị gụnye onwe gị BP nwụọ so ga ego gbasara jealous ga-esi wee cross my mind ma ndị ekwu maka Ebukobi ebironia in any currency ebuka obi bụ ebilonia in any currency ụdị ego sokwa anya bụrụ n'ụwa ka ewepụta ebuka ebilonia na that money so why should i be jealous of him ọkụ na control crowd juru ebe niile ga-abụ na enwe ọna ifuru germany nọ na ya taa ọ na-abịa enwe ndị na eje ọrụ kata wee jee ebe so why should i be jealous of him mana ọ bụrụ eze bara mama gwe gwe human being ka ọ bụ ọbụrụ spirit and ndị nọ na bayị mgbe bụrụ na eme jealousy jealousy kirie ndị niile na-ekwu okwu ọ ndị nọ na bayị ndị nọ akọ ọ ndị nọ na making him the jealous. Jealous of what? So Sunday and Abai, every time I see he's the jealous of this person, he's the jealous of this person. onye this thing. I can bet my life. Onya there comment on Nigeria. I can bet my life on this. Onya there and the jealous of him no no Nigeria. Woman I think he's the jealous. the jealous of what? We the meaning of jealousy. be the meaning of jealousy. So in thing. And mkpụ na-ekwu okwu vidio na-ekwu okwu jealousy enwebere onye mfụ sọsọ ndị nọ na baị nke a sịgị gan lufo jog depend on iro ọ nọ na baị nene m kelechi ya dere ife akịta na baị ka ọ nọ emasị gị fesbuk mọni fesbuk mọni ndị na-enweta ebere fesbuk ka unu na-etu afa ịchị na ndị otu anyị na-eme ndị ojii nwanne wee ọ bụrụ ọfọ otu unu aghọta m obodo amụrụ na ya n'ime ya ji dara ụtụtụ ọma aghọtara m ụdị gọọmentị anyị nọ n'ime mata otu esi wee zụọ anyị mgbe anyị na-eto so ọ dị things anyị na-ede enwere ife ọbụ unu na-aghọta last thing m bụ otu nwanne kịta na-ewere gị iwe I can otu ịnọkịta mmadụ gị iwe na be anyị ewerugoda tinye onye ọbụla n'isi ikwuru arụ okwu asị gị na ịdị jealous amamadị dị na ọ mbọchị m kwu maka tontoli eh, ike destiny etiko mmadụ atị na ndị jeros of eh, destiny abụ m nwaanyị ọ bụ na mbụ nwaanyị mebi na ike ya bụkarị nke m ma ọ na arị ya ka nke m esi na ndị jeros of otu ọnọdụ na ndị jeros of a woman ka eke e man ga-esi wee dị jeros of ewu m ide eniwe e man ga-eji wee dị jeros of ewu woman mana mmadụ ya si m na ndị jeros of tadị ka m ka ndị jeros abụ nwaanyị m inwe ike ka ọ baala ka m dị jealous of abụ nwaanyị kwesịrị ime nwe ala so gara ebe dị jealous si wee bata kedu ndị na-ede jealous niile ndị nọ na baanyị gaa n'ebe na soshal midia niile kiribe onye ọbụla ịfụkwara asị na mmadụ dị jeros nene ọnya ọ nọ na baanyị nene ọnya ọ nọ na enye nene ọnya ọ na baanyị ọfọgwa duto na nigerian gọọmenti the system etu wee ma anyị na ya bikos otu ọnụ nọ onye na amerịka onye nọ Canada onye nọ Japan onye nọ South Korea onye nọ France onye nọ UK onye nọ obodo niile fama na ife niile abụ ofu anything I can afford they can also afford it nna dị jos maka onye na-akwụrụ m ụgwọ akwụkwọ akwụrụ m ụgwọ ụlọ jealous of what gwa m mmadụ nọ n'Europe ị na-anụ jealous n'ọnụ fa ọsọsọ ndị nọ na baị enye nga assignment mbọsị ọ ịfụrụ mmadụ dị ife gbasa kọmentị onye onye asị gị jealous of what ndị jealous of ebuka obi na gịnị chi wee mee na ebuka obi nwere crowd ndị jealous of him I cannot be jealous of him billionaire ka ọ bụ billionaire o nwere massive crowd bụrụ o nwere massive crowd so why should I be jealous mana o mee sọtịn mgbe na ife mere adọrọ mma case close ee eh, eh, ụmụ Igbo mma anapụ unu ana m ekele onye onye ọbụla wee na-asụ na ọ ga-adara anyị niile na mma anyị gbuo n'aka ebe anyị egbute anyị gbuo n'aka nna ya ga-egbute onye echefuna na maazị Nnamdị Kanu nọ na nka ka ọ wee dịrị mụ na gị na mma onye echefuna dịrị izi maazị Nnamdị Kanu ji wee nọ na nka ọ bụgodi komedi ka ị na-eme ụfọdụ itinye ọnụ na ya ọ bụgodi prank ka ị na-eme ụfọdụ itinye ọnụ na ya ife ọ bụla ị na-eme ụfọdụ itinye ọnụ na ya nwanne nwe webụtaịm ị bịa ka mụ na gị bịa kọwa akụkọ maka na anyị ka nọgodi kedu ada nwazi nweta ya minit ndị anyị nwanne bịa kwuo jọs minit o jọs minit nna m nchọ ịpụ Hello, good morning. Ee, mana nwanne m agbakwa n'afa anybody na this life. Enwe onye mpụ ga-afa ya but ka m kwue ke m direct bifo na ga-asị na isi m adịghị mma enidiri m ego ego m ji eme isi maka ndị ndị ga-ekwu na na isi m adị ma nwanna chukwu gọzie gị ịma e problem mhm. ndị be anyị hụ na ha hapụziri ihe eji n'aka achụ oke ịghọtara e, mhm. and ọ na-ewute m so much that even ndị akpụrụ onwe ha ndị kristian nowadays anaghị ekwuzi okwu gbasara baịbụl ihe ha na-edifendizi wụọ nne ha na nna ha kwuge ihe ha kwuge n'ebe ha nọ ịghọta ihe mmiri ndị na-ajụ gị ndị na-asị na ịdị jealous of them achọrọ m ịjụ ha achọrọ m iji this opportunity jụọ ụnụ ajụjụ ele ihe this guy ji dị jealous of nna ụnụ ọ dị jealous of him based na ọwụ nna ụnụ nyege ya nri based na nna ụnụ ọ na-aga na ebe ebe ke nna ụnụ jee aga ekpere achụ fevọ. or something like that ele ihe mere na onye ọbụla pụtara anyị kwue ka ewe eziokwu ji adịzi jealous of you people ahụrụ m ihe mere na parara news buru daniel ahụrụ m otu ndị mmadụ ji arịa atịga biko ewe sorry sorry sorry sorry anaghị m akụzi aha anaghị m akụzi aha ịda n'iwu bụ na ịda n'iwu ee ụmụ igbo e, nne m ewere iwe ịdara iwu anyị nwere agrimenti ee biko na ndị be anyị mma alapụ unu enwere ebe m chọrọ ije nọọ uche onye ọbụla dị ya emegide na mmadụ ekwekwana ka mmadụ megide gị kwụba aka gị ọtọ ikwu eziokwu ikwuo ebe nsọ nwanne m nwoke dịka uche gị ya marụ na ife onyonyo anyị mee na ọ dọrọ mma enwere otu esi ajọsifai ya na anyị mere ihe egwuregwu jọs ma na ọ dọrọ mma ka uche gị ya emesịa